anọwanye n'aka ekene ka ndị bịa chukwu na-enye mma ekene ka ndị bịa anọwanye n'aka ekene ka ndị bịa chukwu na-enye mma ekene ka ndị bịa anọwanye n'aka kwangị n'aka ekele ka m ji bịa o chukwu na-enye udo ekele ka m ji bịa o anọkwangị n'aka ekele ka m ji bịa o chukwu na-enye ndụ o ekele ka m ji bịa o anọkwangị n'aka ekele ka m chukwu na-enye ndụ ekele ka m jiri bịa anọkwa gị n'aka chukwu okike pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya bịa anyị bụ ụmụ gị na-ekele gị ugbu ekele ka anyị bụ wee bịa ihe ọma niile ị na-eme n'ime ndụ anyị anyị na-ekele gị maka nwa ka ị nyere anyị anyị na-ekele gị maka ogologo ndụ ya na arụ isi ike anyị na-ekele gị maka nchekwa sokoone n'ike o ekele ka njiri bịa anọkwa gị n'aka ekele ka obi aka ịnọnyere n'ofufe nsọ ka ụbọchị taa gịnị ga-eme tu, mmebi ka mma ife chukwu gịnị ga tu, ka ndụ ka mma ife chukwu ịchụpụ ka igwe na ịta tụkwasị obi ka namorando Eu tô polaca e você Que ninguém me me Uchi kọlu Chukwu ekele bụ onye kwesịrị ịtụkwasị obi mmadụ gịnị ga-eme ka mmadụ ka mgbarị Chukwu gịnị ga-eme ka mmadụ ka mgbarị Chukwu ụmụnne ndị isi ojii kọlu Chukwu kwesị ịtụkwasị obi mmadụ gịnị ga-eme ka mmadụ gagharị ifefu gịnị ga-eme ka mmadụ gagharị ifefu chukwu mgbedo m ihe a bụ ajụjụ kwesịrị ịjụ onwe ụmụnne ndị isi ojii ka anyị chukwu ekele bụ onye kwesịrị ịtụkwasị obi mgbedo gịnị ga-eme ka mmebi Sugar, he gave me that soko omonye ndị isi ojii kanye chukwu ekele bụ onye kwesị ịtụkwasị obi mmadụ gịnị ga-eme ka mmadụ na-agbara ife chukwu

Good day, viewers all over the world, lovers of Ezioku TV. I welcome you all in today's section of question and answer. We have in our midst an ordinary evangelist, so you are highly welcome. Well done. Um, please, we would like you to introduce yourself. My name's uh, Ubuefi Ezana Ugochitubel Norifite. Abụ m onye in nchụaja na Ugochitubel ọdịna temple. Anyị na-agba afọ gbaa afọ mmiri emi dịkwazị ọrụ mmụọ dịkwazị iche iche. Abụkwazị m onye isi nchụaja na ọdịnala restoration prime minister bụrụkwazi onye mgbasa ozi so he can call me an ordinary evangelist I will answer my mission is to help people live better life thank you you are welcome before we proceed with today's question um, is there anything else you wish to say to our viewers uh, viewers all over the world as you all know we are in the month of March as a group like any n'iru nke ejegori m na tempụl dị isi ụtụtụ a chụọ aja gaa ọfọ kwubie okwu n'isi ndị niile sonyere anyị nke ọnwa nwekwara ike iso na ya bụ àjà ebe ọ bụla ị nọ na nsọtụ ụwa dum distansị abụrụ ịbarị a n'ọrụ mmụọ ma ọ bụ na aja anyị na-achụ na tempụl maka na ike chukwu zuru mba dum ihe anyị na-eme ọ maka gị bụ onye ọfụ ịchọ isonyere anyị ị fọwọdụ ya tri prayer request mee token donation to the nọmba number ị m na WhatsApp agwa ngị ọda details anyị n' for you in order to mgbọsị anyị na-achịkọta ya anyị na-eje na mmiri jee chụọrọ ndị mmiri aja wee mee saraka gbagọtazie n'elu ala chụọ aja to Entity of powers in the temple jeje n'ebe nchụaja gbuo ebiri wee mee saraka aka yo na aja na-esigo na aja bụ onye ọtụtụ ndị mmadụ elu mana you know anyị anaghị esho testimonies ma ọ bụ ọrụ na social midia maka na ọ dịrọ nesesịrị ọ bụrụ ihe anyị ji maka ya bịa mana akantyo can dị na aja a na-achụ n'igwe onwere ndị buk gụrụ 2024 ndị na-esoyere anyị si na since over two years anyị bidoro ya onwere ndị buk gụrụ throughout 2024 to ensure na ha emisiro even a single month ike dị na aja a na-achụ n'igwe what you don know is only a mystery to you and not to all ọ bụrụ na ị chọrọ ajụjụ nwe na nkụzi anyị akụzi taa ma ọ bụ na ị chọrọ isonyere anyị na aja na-achụ n'igwe chaatị m na WhatsApp 0813824381 0813 8243 871 maọbụ 0805 7837 672 I repeat 0805 7837 672 ọ bụrụ na ị na-esonyere anyị site n'eziokwu tv you na youtube channels ị I na screen ị ga na-afụ those numbers mbọ Thank you so much. Let's proceed with today's question. Um, the first one first question is, um, sir, you introduced yourself as the high priest of Ugochitubelu or the Nana Temple. Um, but the <clears throat> way you often sing and feature in gospel songs, one would like to know if you are a pastor or a dibia. <laughs> uh, thank you for that question. I know some of my friends have been asking, our followers have been asking. The truth of the matter, bona, eh? <clears throat> ike niile si n'aka chukwu abịa all power belongs to him the creator of the whole universe the unmovable mover yes all na the world of this physical world gross material world ka a na-arụ otu ụfọdụ ndị mmadụ na-aga by title dị iche iche title as a pastor is a title yes you know pastor pastor bụ onye nchịkọta onye nlekọta e pastoral ọnya pụtara ọnwa na bishọp asị na bishọp wee pastoral kansụl dị onye na-afụ maka ịnekọta igwe atụrụ nke ọ na-agbaso oyibo a ọ dị ka asị na ọ bụ ihe anyị uche na ihe ọ bụ ọ bụkwara na asị na na-akpọrọ reverend fada ka ihe simple mean na ọ bụ nna wee nye igwe atụrụ aghara ya n'aka chọtara so ọ bụ nna wee nye igwe atụrụ aghara ya n'aka ọkwa taịtụl ka ọ bụ enwere taịtụl dị iche iche ọ bụkwa na asị na na-akpọrọ mmadụ eh, na mmadụ chiri ọzọ dịka mụnwa chiri ọzọ wuru Ogbuefi Eze-Ana Ugochi ọ taịtụl ka ọ bụ na-akpọrọ mmadụ bishọp bụkwa taịtụl ka ọ bụ ihe simple means nsogbu na onye a bụ nnukwu onye nchụaja na-akpọrọ mmadụ sị na onye ahụ prist ee ihe ọpụta bụ na onye abụ onye na-agba ụkọ ihe niile abụ taịtụl mana ịkọwa onwe m ọfụma kpọọ m onye nchụacha na onye mgbasa ozi kpọọ m a priest and an evangelist onye agba special calling however ụfọdụ ndị mmadụ nwere taịtụl dị iche iche enweghị na dibịa gịnị wụ dibịa dibịa wụ taịtụl dibịa bụ taịtụl evangelist onye mgbasa ozi bụ taịtụl na ihe m ji achọ ka anyị identify onwe m na mbụ onye nchụaja bụrụ onye mgbasa ozi ọdịnala Igbo ọ ihe mbụ maka na ike niile eji arụ ọrụ ọbụla na ọkpụkpọ okwu ọbụla akpọrọ gị bụ n'aka Chukwu ka o si abịa amaka na ofu Chukwu dị hapụzie taịtụl onye zara mana ihe niile abụrụ dị na ya bụ nọ na ofu chukwu ike chukwu ka ike niile si abịa eweziga ike chukwu o nwere ihe ọbụla ga-eguzo even the entities of powers elemental means na-alụ ọrụ n'ike chukwu eweziga ike chukwu ha nwere ihe ha nwere ike imewu ya gụnyere yes elemental means you know na arụsị cannot work ma eweziga ike chukwu brese a gọziri debe ọ bụrụ na ewezuga ike chukwu ọmadile ihe ọbụla wụ sacramentals whatever ọbụla wụ ọta ebuild ebuild any ọta let me send this any altar cannot iguzo ma ọ bụrụ ewezuga ike chukwu so nọ na ike chukwu niile ka anyị niile na-alụ ọrụ so if you ask me i will tell you that i'm a priest and an evangelist thank you you are welcome um, sir can you tell us more about your ministration okay ihe anyị chọrọ ịkọwa gbasara ọkpụ oku bụ na ma akọwa ihe gbasalụ ihe ndị mmadụ kwesịrị ịgba gbasalụ Ikechukwu ụzọ na ọ bụrụ na mmadụ chọọ iyuzu Ikechukwu otu ụzọ na-abụ esi eyuzu Ikechukwu agwara m ụnụ nọọsụ ofu Chukwudị and they make use of that power of God ọ bụrụ for their own benefit ndị study ihe a na-akpọ metaphysics ga-aghọta na etu mmụọ niile na ike niile si alụ ọlụ na ike niile si n'aka chukwu ike ya bụrụ n'aka chukwu ka ọ dị however some people that understand this power can actually use it to their advantage misuse onye iji wee megide ndị enwere ike however ọ bụrụ na ị misuse this power then you account for it ị ma na gị nwa na onweghị ugbo onye meherenụ maka na ị mere ike abuse mana ọ bụrụ na ikechukwu maka ikechukwu ikechukwu dị ka onye ọbụla make use of it like I always, say what you don't know is only a mystery to you and not to all gịnị ka m na-achịkọwa our administration bụ because na anyị ghọtara kọmi ama na ọdịnala ọdịnala Igbo echichi niile a na-echi asị ana ọdịnala person echiri m ya as you all know ama Ogbuefi Eze-Ana Ugochi tubelu n'Oraifite meaning that I'm an ozo title holder yes ozo title holder bụ the highest uh, title ị ga-etake na ọdịnala Igbo any other title ọbụla enyere gị bụ elevation yes like na-akpọ appointment gị as an ichie n'Igwe's cabinet ma ọ bụ n'ịbụ ịbụ ana igwe ihe a bụ elevation ịghọtara ya mana title ị ga-etegide ọzọ bụ the highest na Igbo tradition now ihe chọrọ ịkọwalụ gị bụ ee eh, Ikechukwu anyị fụrụ bụ ofu enwere ihe dị iche iche mkpa dị mmadụ mmesịa mma saịtịrị baịbụl maka na ihe nji ji akpa otu baịbụl na-ekuzi nkụta na-ekwu otu baịbụl bụ na m ga-esi na ya wee kọwalụ gị ihe ịma maka na ọ bara uru na m na-ekwu oturu other buks which ị maka na m na 80% of my audience abịago across Bible in one way or the other so ihe m meji mara ga atụ ihe ịma ihe m na-achịkọwara gị mụ na n'ike Chukwu o nwere problem mmadụ ga-enwe ihe kpatara na Ugochi toward na temple na under our administration ọdịnala restoration mishọn ihe anyị ji alụ ọrụ ugbo ụzọ ihe na one ihe anyị ji alụ ọrụ ugbo ụzọ ihe na-ahụ bụ Ikechukwu se n'ike okwu ọnụ Ikechukwu se n'ike okwu ọnụ Ikechukwu se n'aja Ikechukwu se n'ike okwu ọnụ Ikechukwu se n'aja ọlụ ka mmadụ ga-atụpụ ma akọwara gị ya ọ bụrụ na anyị na-eji ike okwu ọnụ wee na-ekwubi okwu every Thursday going forward every Thursday ọ bụrụ na ị chọrọ isonyere anyị na our ordinary administration you are invited ị achatị m na WhatsApp nọmba that WhatsApp nọmba m kpọrọ 08057837672 ọ bụrụ na na ị chọrọ isonye you are invited ebe ọ bụla ị nọ Yes, ị chọrọ ịbịa na temple ka isonyere anyị na our administration. You are invited on a Thursday. Yes, between the hours of 10 o'clock to 12 o'clock. Yes. Ọ bụrụ na ị chọrọ ịchaatị m na WhatsApp, enye gị direction. Remember, from 10 a.m. to 12 noon. Yes. Or just two hours administration. Now, ihe m chọrọ ịkọwara gị bụ ọ bụrụ na ị ihe ị nwere ike iji wee bịa ma ọ bụrụ na na ọ dịrị pọsịbụl nwere ike ịchịta aja na ọ bụrụ na ọ na be nna gị nwere ike ịchịta aja ma ọ bụrụ na o nwere ihe dị iche unu na-enwe na famịlị unu has to do with cost breaking ma ọ bụ na na-enwelụ ihe gị anya na all is not well that has to do with your root you bring it ka e were ekwubiere gị okwu now o nwere ndị problem ha n'idiri site n'ike okwu ọnụ their problem will be solved maka na ọ na ike chukwu ka a na-ekwubi okwu n'afọ ha nwee ndị bụ na their problem ị ga-achụrịrị aja ị ga alụrị ọrụ mmụọ a ga-esetrili debt a ga emeriri appeasement a ga emeriri restoration ka nwere onwe wee dị maka na-akpapụ ogwu ọkpa elu ana ọ bụrụ na ị nwere isi awele n'ịnụ meseji a taa you are blessed because this message anyị bịa taa special message achọ ka anyị ndị mmadụ ga-enyere gị aka ihe m achị achọ gị bụ <clears throat> nọọ n'ike chukwu na ọtụtụ ndị mmadụ aghọtara ọdịnala igbo onye agbata ọtụtụ ndị mmadụ ji wee nye ọdịnala bad name ọtụtụ ndị mmadụ na-aghọtasịrị ya maka na ọdịnala Igbo n'oge nke ndị nna anyị ha a na-akọwa ọdịnala Igbo site na from mouth to mouth mmadụ ya asụ na nna ya gwara ya adịghị edi ede enwero e catechism klas for children enwero nkụzi ebe a na-akụziri ụmụazị ihe enwerokwa dọkụmentrị enwero Sunday school Igbo spirichualiti enwerokwu e ebe a na-akụziri a na-akụzi ihe like ka classes abịakwuo na na-abata n'okwu mmụọ ụmụazị na ụmụ nwanyị are exempted si na onweziri nweziri ịbịa mee mmụọ ma ọ na nwere mmemme a na-eme n'okwu mmụọ mana ịbịa e, gụọ mmụọ ruo ọjọọ ụtụtụ ụmụ nwoke so ụmụazị na ụmụ nwanyị aghọtasịrị ọdịnala ọfụma ọnya kpatalụ na mgbe ndị ụka ọbịa bịa ọ ụmụazị na ụmụ nwanyị bụ ndị ebu ụzọ wee tọga esere n'ụka na ụmụ na akwụkwọ wee tọwa ụmụaka na ụmụaka nwere ike o jezie ka ọ mara ka esi agụ ka esi ede akụziere esi arụke akụziere maka jizọs site n'ụzọ dị etu a nke so wee mee nna m nna m uso je gboo Mhm. ịmara mgbagha na ndị je sandasis ndị jere akwụkwọ mana nna ya bụ chiri ọzọ bụrụ dibịa na-enye ọgwụ mana adauto na o jere akwụkwọ ewee gwụ ya na inye ọgwụ n'ime ụmụ ihe ndị a bụ ọgọ mmụọ o wee jụ na na ọ ya eme ihe nna ya si ya mee na ọfọ nna ya nyere ya o were etufuo maka na ọ ya na ikpere arụsị <clears throat> na-ege ntị emesịa dị ụfọdụ ebe nsogbu <clears throat> ọbụrụ ya ka m bịara ịkọta mana ya na-achọ ịkọwara gị chima maka ya ọfụma jee wọchịa awa Nollywood movie agbọ rejected staff na YouTube mana ya na-achọ ịkọwara gị bụ na na bụ ihe merenụ ihe mmụta dị na ya bụ na na enwere ike iji maka ihi na emeri ihe kwesịrị ime onwe na-akọsụ nsogbu so ọtụtụ famili na-eji n'ụzọ a wee rite ụmụazị n'uru ha bezie ka ha mụrụ ka esi agụ ka esi ede agwa ha maka na obere ọzọ ọ sistemụ ndị anyara yuzu na be anyị wee winuo ndị be anyị ova echefukwara na ọkwa disenụ ndị ndị anyarị briten anwa chịrị be anyị colonize be anyị colonize kwara india and china mana india na china kwechiri na obere ha idia not touch their belief kpatara na india na china taa bụ the fastest growing economy because ha kwechiri na their culture and tradition and the way of worship ya ha wee na-eguro n'ụdị nke ha gịnị ka m na-ekwu maka mana nke anyị nwa na-eriri anyị napụ anyị ihe anyị ji wee dị ebube bụ usoro okpukperechi anyị maka na imewi nnata ndị anya onye gị na ya na-agba mgba na-achọ ihe economic survival o wee nyezie gị napụ gị dị ebube nye gị sistem ya sistem imeji sistem ya gba ya. na china na india na-akọta ha mbọ na china na india na-efesi ha using their own system and method and their way of worship onye igbo nwee uche ihe na-achịkọwara gbasara administration bụ nwere ike ịkpọ ya sị na anyị dị n'igbo dị n'oyibo yes ihe eji kpọ ya etu ha bụ na anyị belivuru na o nwere problem mmadụ ga-enwe site n'ike okwu ọnụ aha chukwu okike pụrụ ime ihe niile onye anyị nwere onwe ya anyịkwa ya mechaa mma saịtịrị ya examples kpatalụ iji wee ihe eji wee malụ na ịdị etu a e, eziokwu na mmakwa na onwere ndị ekwenyere na chukwu dị enwere ndị bụ ateist onwere ndị ekwenyere na ike dị onwere ndị ekwenyere na mirakụl na-eme onwere ndị ekwenyere na ọlụ ebube ma ọ bụ na ihe ịtụnanya nwere ike ime onwere ndị ekwenyere na na ike chukwu dị ha sịrị na jọs ihe na-emerụ nnọọ ihe chọọ ime omere onwe na enwere ihe dị ka Chukwudi o nwere ndị kwenyere etu ị nwere ike nwere idea a na-akpọ ha ateist nkụzi a ga na-akpọ ateizm now mana ihe na-achịkọwalụ nke bụ eziokwu akụrụ mmiri bụ na na ike Chukwudi enwelụ chalenji mmadụ ga-enwe site n'ike okwu ọnụ onye anyị enwere onwe ya ọ maka ndị na etu a ndị nwere ụdị chalenji a ka anyị ji enwe our ministrations on Thursdays only iji wee nwee ohere wee kwubie okwu n'isi ndị ọnọdụ ha dị etu a mana enwelu ndị chalenji ha bụ na aga ga-achụrịrị aja na aga ga-alụrịrị ọrụ ha wee nwere onwe ha agụ na ngwa na nkwụ na-abịa ka nkọwara gị ihe kpatara awa administration ji wee gbaa mkpị na abụ yes tọzdee zuo maka ikwubi okwu mana ụbọchị ndị ọzọzi mgbe ụbọchị anyị ji alụ ọrụ dị iche iche ịchụ àjà n'ọlụ mmụọ ndị ọzọ gee ntị ka m gị akụkọ ndị na-eso m anụghị akụkọ mbụ mana mma akụkọ ya ọzọ ka ị wee ghọta ihe ndị maka ịbịa ije n'eshen book ị ga-anụ maka onye a na-akpọ ana and Ekana. ana bụ nwunye Elkana the second wife of Elkana Elkana bụ a priest the ancient priest priest of the olden days ọ na anụ nwaanyị na-abụ a ya nwunye nke ịbụa ama na ọtụtụ dị mụ na-agụta gị na baịbụl na old testamenti nwunye ya nke ịbụa a na-akpọ a na-amụtara nwa mana kana bụ di ewu prist fụrụ ya n'anya o mee ono nwere ike gbanye ono nwere ike ka nwunye ya ọ n'anya mụtara ya nwa mana o kwere omume mana o nwere mmemme anụa festival mmemme mgbe arọ ha na-eme evri year ya bụ mmemme ha na-eji na tempụ ebe a kpọrọ tempụ tempụl ka ka anyị esi kwalifai tempụl na etu ndị si wee mara enwere ike isi nọ katidral yes mana nke bụ eziokwu bụ na na-enwe tempụ dị iche iche na oriri a ka ha jebelụ na tempụ mmemme ahụ mmemme a na-akpọ mmemme shilo ọ na bụ mmemme a ka ndị winas si wee teke si mmemme a na-akpọ mmemme shilo ha na-eme anụ anụali onye dekpọ ha na-emebe yes ọ ụdị mmemme a na-akpọ mmemme shilo ka elkana na nwunye ya na di ya elkana na nwunye ya bụ ana jebero na mmemme shilo na tempụl ha wee jee ya bụ mmemme anwa onye nchụaja nọ na ya bụ tempụl na-akọ ndị ọdat mmemme shilo anwa a na-eme anụa event etu esi enwe mmemme dị iche iche na ala Igbo na mmụọ dị iche iche na tempụl dị iche iche tupu ụdị mmemme a onye nchụaja n'ebe a bụ Ilaị echefukwana na na ancient priest na ha na-eyuzu ụzọ na-abụ a na-eyuzu ike ikwubi okwu ha na-eyuzu ike ịchụ aja kpatara ha ji enwe aja nsuru ọkụ ịghọtago enwere aja nsuru ọkụ enwere àja dị iche iche a na-achụ a na-eji ebu na-achụ aja dị iche iche ụdị aja ka ebraham nọkọta chọọ ka o jee chụọrụ nke onwe chụọrụ chukwu aja ọ dị aka ya sị na o were nwa ya <clears throat> dorisọn ya chụọ chukwu anaghị chineke wee sị ya nwa ya ọkụ akọkwana ya gị hapụ nwa na anya ka ifu eburu were eburu chụọrọ m aja so na chineke na-anabata aja ụdị aja ka a na-eji achụ na mmemme shilo ndị sabat na-emekwa ihe yitụrụ ya nkịta ndị ọdịnala na-emekwa ya o wee bụrụ na ha abịa mmemme a nnukwu <coughs> onye nchụaja nọ na that temple a na-akpọ Eli wee otu mgbe mgbe o ruru mgbe ndị mmadụ ga na-eje na temple na-ekpe ekpere ana wee jee na temple wee na-ebe akwa na-ama jijiji Eli nnukwu onye nchụaja nọ n'ebe ọ nọ wee fụ ya ka ọ na-ama jijiji na-eshi eke onwunye ya o wee sị ya na ịṅụwana mmanya ọ sị ya mba na onye ọkwọ mmanya ya ṅụrụ kama na etu o si dị ya n'obi ka eji wee e ji wee bịa n'iru chineke na-ebe akwa wee dọwa obi n'iru chineke a na wee ya wee fụ ka o si wee wuti ya wee sị ya a na na n'udo ka chineke mezuoro gị ihe yọrọ ya ana na di ya wee nara owe nwee mmekọ okwu a wee mee ana wee dịrị ime wee mụta nwa nwa ahụ ọ mụtara maka n'ihi na ọnwụ ọ yọtara chukwu na ayịyọ o wee baa ya samuel onye agbata na samuel simple means nwa ayọtara chukwu na mgbe nwa na-etolite o wee si na ọ na tempụl ka e yọtara nwa na ya ga-enyekwa chineke nwa ka chikwe ka ọ saa akwụkwa na obi chukwu ị na-ege ntị o wee bụrụ ọnya ka o ji wee nwa atolite samuel ọ kpọtakwu ya na tempụl ọ na-asa abụkwa datị nnukwu onye nchụaja na-akpọ ilaị ama ndị ma aka na iduga aka mbụ nke na samuel mgbe ọ na-amụ ọrụ ọ nọ na tempụl ọnọgide ọnụ ka akpọrọ ya samuel samuel ọ gbawa n'ụlọ ebe onye nchụaja nọ ịlaya si ya nna m ukwu ịkpọrọ m ịlaya si ya mba kpọrọ gị ọ pụwakwa ọnụgidekwa na iri ọnụkwa samuel samuel and ọma na ya na onye nchụaja high priest nọ na tempụl ọ gbajekwa nke bụ si ya nna m ukwu kpọrọ m na ya nụkwara onu ọzọ si ya mba na ya kpọrọ ya mgbe ọ na-achị ịpụ nna ya ukwu amarugo na mmụọ na-akpọ ya o wee sị ya samuel ọ bụrụ na okwu akpọ gị ọzọ gị kwuo kwube nwaodibo gị na-ege ntị nke bụ eziokwu na inwe ọkpụkpọ oku ị ga-egosirịrị ụmụ mmụọ na ikwetago na ịdịgo ready to listen and to act ewezie gị ozi onye akpatara na inidiri mentọ inidiri onye mgbazi onu ọ bụrụ sọ onye nwụrụ anwụ a na-emezi onu a na-emezikwa onye dị ndụ onu e etu aka samuel si wee nwee ike ebidozie n'ezi samuel ozi akpọzie ya o kwuo ihe a chọrọ ka e kwuo ewezie ya ozi so ọgwụgwọ na ị nwere ọkpụkpọ oku ọ bụrụ na ị nọ n'ebe ị kwesịrị ịnọ ikwuru ihe ị kwesịrị ikwu ị prezentịrị onwe gị etu isi kwesịrị iprezentị onwe gị igosi ụmụ mmụọ na ịdị ready and willing to act amaezi ya bụ ozi ịdị ka m na-achọkọwa ihe ya ihe ihe eweta n'akụkọ a m bụ ike okwu ọnụ na-enwere ike iji okwu ọnụ kwubie okwu n'isi mmadụ ọbịa na mmezu o nwere ihe ịghọta na nkụzi a nkụzi Elaị onye nchụaja kwubiri okwu na onye ọnọdụ ya dị ana ọ na-achọ nwa for a very long time and echefukwara na di ya ewe onye nchụaja nke minu na ọ na-achụgburi aja na-eme ihe dị iche iche mana nwa ekwara abịa mana enidiri ka ha ya ọtọriti kwubie okwu na ndị ya ka o nwere onwe amarọ m ihe ị na-agabiga mana ana m achọ ịgwa gị na ọ bụrụ na ị kwere ihe niile act of convention for ha nwa eli for ana na die elkana imeki move ikweta na ha ga-eje na temple ka nnukwu onye nchụàja kwubie okwu n'isi ha ugoro act of fact ọ maka na ha kwenyere n'ike ana ha kwenyekwara na-enwere ike isi na ya bụ ịgba ụkọ onye nchụàja na ya bụ ọlta mee ka ha nwere onwe ha o nwere ihe ịghọtara ọnya ka o so if you have faith if faith bụ conviction ị nyere onwe gị eh, na ọ bụrụ na ihe na-etu adị etu a na ị ga-enwere onwe gị ọ bụrụ na you don't have faith in any altar no need of going to that altar o nwere ofu akụkọ mgbe mgbe theologian o nwere akụkọ one of my friend Reverend Fada gwara m akụkọ sị m na o nwere mgbe mgbe Fada Ede na-ewi mgbe ahụ Fada Ede na-ewi o wee sị m Reverend Fada ka ọ bụ nọ ncha achịde asịsị ebe a ọ sị na mgbe a na ndị Fada na-esigasị mmeri de asịsị na-aga ele iso wee je kaa ụka that eh, monthly eh, ahụ na-achụ na temple that is ụka uh, ahụ ọ aka every month a na-aje na temple eje aka mgbe ahụ o wee bụrụ na fada wee sị na ya chọrọ ijenụ duto na ọ na-agbafe ọdịcha dịcha Owerri isi wee jebe elele o wee na be nna ya wee sị mma na nna ejekwa elele na ya na-agafe n'ụzọ wee sị ebe ọ bụla ị nọ be ha dị nso na main road ka ebe bịa gwa mmasị masị mma ana m ejekwa elele ka m jee mgbe m batara be ha ka ọ gbawaziri gwachazie mgbe ihe a na-achọ ka ọ jeba moto ka elele ọ na-eje mụ ya si ya nwa m chelu chelu chelu ya chelu mụ ya gbaba n'ụlọ ya were galọn gbaa mmiri eh, gbaa mmiri na galọn bụ ihe ya si nke a mụ ya siziri je gbata mmiri na galọn ọ mazikwa na ya ụfara na ọnwụrọ mmiri nsọ dị ya mma na anya ya nọ ebe a gọzierie mmiri mana na ihe kwuru okwu mma ya gbaghị ya mmiri ya bụrụ mmiri mma ya gbara sị mma ya si ya nwa m bụrụ mmiri a jee elele ka ị gọziere m ya o buru mmiri dọnya na moto na ihe kwuru okwu ruo elele akacha ụka ruo oge anyị agọzi mmiri fada elele etu o si eme ndị fada zuo ọkwa nji agha aka n'ọngụ ya ekpe ebere nke a ma ọ bụ n'ọngụ ya agọzi mmiri je mmiri olukwa ụbọchị ahụ ọnwụgbo ka arụrụ aka fada ede wee gbọọ ya ọsị ya ọsị ya n'ọngụ ya ejegozi mmiri niile a ndị mmadụ ugwu ebịa ya jegozicha mmiri burukwa mmiri mmanya ahụ dọnyekwa na buutu nataba ya branchịkwa na befa wee bikwa mmanya mmiri ya agọziri ya bụ nata ya wee na-asị mma maka ihe mere na mma ya si akịrị ihe ọsịa na erule elele fada elele sikwa ya gozie mmiri niile ya bụ ebu wee bịa ma nkiri oriri mmiri nke ya ya bụkwa wee bịa na gị o nwere ihe ịghọta ihe ịghọtara na ya bụ na na nne ya nwere okwukwe na asịsọ na mmiri ya metụ ha na ana elele na ọ dịghị asọ o nwere ihe ịghọta ihe a bụ fet ndị okwukwe onye na-azụ ya echefukwana datụrụ okwu akọla ya akụkọ maka nwaanyị e ruru ọbara ka m ekwotuzi baịbụl maka na ama ndị na-agụbụ baịbụl bifo ọkwa ya ka m nwere akụkọ ya ma mmekwotuo ọda buks bikọs nkwa ọda buks nwere ike gụbara ya so mmeji nke ịma wee marụ gị atụ a gwara anyị maka nwaanyị oruru ọbara na ọbara na-agba for 38 years e wee sị na ọfụrụ jizọs wee sị wee sị na ya na ya nwere okwukwe na ụgwọ na-emetụ ọnụ uwe ya aka na ọ ga-adị ya mma isiri fet dat fet ihe ya na ọ bụrụ personality nọ fet ahụ nwere bụ nọmba wan key o wee sị na ọ na-aga that fet ahụ ọ sịrị o nwere ike ọ na-anọsụ the ambition hey let me just touch ọnụ uwe is an act of faith onye na-aga na crowd ndị mmadụ na-epushi epu ụfọdụ ahụ ha na-emetụ ha ụfọdụ aka ha na-emetụ ya akwụ ya mana ndị niile adị not touch the cloth out of faith mana o nwere ihe mere mana onye nke spiritualize that act of touching maka na aka ahụ o metụrụ bụ ihe o mere act of faith and conviction o mee ya wee nwere onwe e wee sị na mgbe ahụ o metụrụ ya na jizọs fil na o nwere ike pụrụ ya n'ahụ o wee jụọ ka onye metụrụ ya aka ndị ụmụazị na-asị nna m nke ka isi ajụjụ ụdị ajụjụ kraụd na ebe a ndị mmadụ na-emetụ aka n'akwa <coughs> ndị mmadụ na-emetụ aka n'akwa ahụ ndị mmadụ na-echi gị ị na-echi ahụ ndị mmadụ kedu ka isi ekwu otu otu a o wee sị na onwe onye metụrụ ya aka atụ fet behold ọ bụrụ na onwe onye mere nwaanyị ọbara nwere onwe o nwere ihe ịghọta ihe m na ụlọ atọ fet den ọ gwara akụkọ ndị ọzọ ya anụ na o nwere ndị jizọs kwubiri okwu n'isi ha ha nwere onwe ha nwee ndị eji ike okwu ọnụ wee sị ajọ mmụọ na-enye ha nsogbu ha wezuga onwe ha n'ime ndị a ha wepụziri onwe ha ọkwa eziokwu ihe nji ya kwoturu gị ya enweghị na-asị dibịa ọ na-ekwotu Bible yes I was once a Bible scholar ịghọtara ya agụ m Bible Genesis to Revelation multiple times so ihe m na-achị kụwara gị na I have opportunity to read I have read so many books so m na-akụwara ana m akụwara out of convention as inner person ghọtara ihe niile a so m na-akụwa gbasara ọdịnala ana m akọ akọwa ya holistically because I have read so many books so ana m akọwara gị ọdịnala based on as onye ọdịnala only ana m akọwara gị asọmbọdị dịgoro vast n'ihe gbasara spiritual matters now ihe m ji ekwu otu baịbụl abụ na mmejie wee kọwara gị ihe mara so wee bụrụ na o mee ya etu a onye ahụ emegịnị wee nwere onwe ya now mana o nwere particular case mma asaitikpara gị that particular case bụ nọọsịrị na o nwere onye a sị na onye a dị possessed that is na negative beings take reposition of her of him onye a wee sị na onye a na ọ dị possessed n'ime na onye a dị possessed o wee jụọ onye ahụ amụmụ mmụọ nọ n'ime onye a si onye ka ụnụ bụ ha wee sị ya na ha bụ region na ha bụ igwe o na anya na ụmụ mmụọ so onye a fụ na ụmụ mmụọ so onye a bụrụ ndị a na-asị get out ọ bụrụ ndị a na-asị akastiu maka na ị na-asịgo akastiu na-ewe no go anywhere ịghọtara o wee sị o wee jụọ ha na onye a unu ji dị ezinụlọ ya mkpa ngwa o wee bagenụọ bageni o wee bagenụọ with them the way ezigbote onye ọdịnala that understand how things work ga-esi wee bagenụọ with ụmụ mmụọ ọbụla na-enye gị nsogbu nye ha nke ha ka ejewere onwe ha ejewere onwe gị that is bargaining kedu ihe o mere o wee sị ya ngwa sị n'ime onye a unu ji unu pụta baa anyị n'ime igwe ezi o nwere ihe ịghọta ihe o mere ka anyị na-akpọ n'ọdịnala igbo onwe o nwere onye ọnwụ na-ada n'isi ama m ihe na-agabiga o nwere onye ọnwụ na-ada n'isi ya maka ihe ihe o metara ma ọ maka ihi ihe ọ zọrọ ụkwụ directly or indirectly maọbụ bụ ihe si na foundation ọnwa na-ada n'isi ihe ị nidiri ime onye ahụ ịgba ya onwe ị ga-enye ihe dị ị ga-enye ihe nwere ndụ ka ị wee sevuo ndụ you will sacrifice a life of a lesser, lesser animal one animal then ka ị wee sevuo a life ọnya ka o ji wee sị ha wee banye n'ime igwe ezi ha banyezie n'ime igwe ezi ya nwa igwe ezi ahụ niile wee nuru wee baa na mmiri mmiri wee gbagbuo ha ncha niile o nwere ihe ịghọta ihe abụọ aja ka a chọrọ ka onye a wee nwere onwe so ọ bụrụ na igwe ezi niile abanye na mmiri mmiri gbagbuo ha abụrụ gị ihe aja to ihe bi na mmiri so igosi gị kere ihe ajụgo onwe gị ka ihe kpatara na dis particular case na o mereghị etu o si eme ndị ọzọ get out omero nke a nke a chụrụ aja maka nnwere onwe amụrụ m nwụta ebe ọ na na-apa asụrụ mana ana m achọ ịgwa gị na-enwere kesi niile na aga agbariri onwe na aga achụrịrị aja na aga enyerịrị a living ten in order to save a life so onye abụghị kwesịrị ịma so onye na-achọ gị bụ na solution to people's problem nwere ndị problem ha bụ site n'ike okwu ọnụ ha enwere onwe ha nwee ndị bụ for them inwere onwe ha na-aga achụrịrị àjà gbapụ ọbara in spiritual field amana na ihe ji like ndị akụwa anụmanụ digress bụ na ma ga too deep because na enwere ndị na-esonye eme ụka agbụgoro ndị ọfụ nọ na kindergarten na spiritual matters ka ha nwee ike sonye agụwara m ụnụ na ihe gbasara mmụọ na onwe ndị nọ na nọziri level kindergarten nwee ndị nọ na praịmarị level nwee ndị nọ na sekọndịrị level nwee ndị nọkwa na mahadum level yunivasiti so na-achọ ịkwa mma like ịdigres so that onye ọbụla ga-aghọta ihe na-ekwu nke ọma yes enwere ihe a na-akpọ uh, enwere ihe a na-akpọ uh, redemption ịghọtara ya enwere ihe a na-akpọ casual redemption casual redemption a enwere onye bụ na because of a akpọ ya ọkpọ ya symbolic redemption symbolic redemption bụ the right word symbolic redemption a bụ na enwere onye nwere ike ịbụ maka ihi ihe o melụ ọ maka ihi ihe kama butere ya what he have committed in the past o nidiri na na o nwere ike ịdị njuri inwe njuri maybe by accident or whatever. ọbara ụkwụ agbajie ka nkwụ ya etu a ụkwụ agbajie mana maka ihi aja ọ chụrụ achụ ihe ọ ga-emezi ka o wee dị imo kama bụ onwezi ihe na-akpọ simbolik redemption o nwere ike ụkwụ akpọzie ya ọbara apụọ ya n'ahụ ọbara ya pụrụ ya n'ahụ ka eji wee redim data ọbara nwa aka apịa n'ahụ mana nke a ọdịọdị severe ọdịọdị to the level na ọ bụrụ na na o merụ nke etu ọ ka esi wee mee ụkwụ agbaji agbaji mana nke a wụ na ọbara apụọ onwe ezigbo injuri mana nke ahụ n'ụkwụ kpọziri ọbara pụọ ka e wee ridimuo ya wee close ọda chapter gịnị ka na-achị kọwa o nwere nsogbu a ga na-enwe na obodo enidi na aga di aja rụọ ọrụ mmụọ ka mmakwa atọ ọdụ bifo nchịkọta example ọ bụrụ na abịa na famili ụnụ ọ bụrụ na o nwere nwa ada maọbụ na o nwere nwa ada nwa ọkpụ akwara akwa maọbụ na onwere nwere nwaanyị anụtara anụta akwara akwa emewu. ka nkụwa arụ gị kpatara o ji agba ọbọ agba ụbọ ihe o ji agba ụbọ bụ na ya eh, ọ bụrụ na mmadụ mmadụ ya fụrụ anyị nwere sekụl yes for you to feel fulfill your earthly circle n'ụbọchị a mụrụ mmadụ na ụbọchị mmadụ nabalị chukwu ụbọchị a ka onye a na-complete one circle of earthly existence na ụbọchị a mụrụ mmadụ na mbọchị mmadụ nabalị chukwu nwụrụ ụbọchị a ka onye a na-aka na complete circle ya so ọ bụrụ na mụọ mmadụ fụ onye ahụ iri nkareti ụwa ọzọ maọbụ onye anwa iso n'otu ndị ichie mụrụ onye anwa a ga-akwaliri onye anwa bụsị a kwara onye akwachi onye ahụ agbapụ egbe egbe ahụ agbara ụbụ ka e wee mee ọ bụrụ na nwaanyị bịara ije di e wee gbazie chi a na-akpọ ịgbaze chi nwaanyị bịara ije di egbe ahụ anyị na-anụ mgbe a na-abịa nwaanyị ndị be nwe nwaanyị bịa merụcha ozu na ana ịnụ mkpọ na ana mụ na anaghị agbara ụka ewee gbaze echi ụmụ mmụọ niile so e wee ebe ije dị ka ha sokwu ya wee so na ndị be ha na ngịga ihe eji wee konye ha nga ha ji eko na ngịga wee so ha narakwa na ije eji ife enyi nwa bịara n'obodo dị etu a has ended ọhịa ọpụta so ihe na achịkọwara gị bụ na ọ bụrụ na ịghọta ya etu a ị marụ na o nwere forces so yes ịghọta ya etu ị marụ nwere so ya nwa bụ na ihe niile endiana ọ bụkwa nnọọ nwoke asị ndị ikwu nne ya bịa gbuo mgbu ihe na-achịkọwa bụ na ọ bụrụ na ị ghọtara ya otu a ị marụ na ihe bịa na-eme na nwaanyị anwa bịara ije di ti na agbazie chi ya nwe o ji wee bịa o wee nwee ike sonye na ana ndị ichie na ọnwụ na omere ihe dị mma ọ bụkwa n'ụwa iri echi ọzọ ihe eji ese na nga nwaanyị na be nna ya abụkwa ọchọ ebi ịwa ka ọ bịakwa be nna ya so ị ga akọ wee si ya ma jee nke ọma mgbe a ka a na-akọnkludu ọbịbịa ọbịa nụ a ga-emeriri mmemme a wee si ya jee nke wee kwapụta dị egbe wee via na wee konkluduo ụwa ọbịa so ọ bụrụ na o nwere onye akwara akwa na be ụnụ ihe ọ pụtara bụ na usoro anụ elu usoro anụ ala ọma bechie na the world of the living ndị nwere flesh mụ na gị nwere anyị ji wee nọ n'ụwa maka na ahụrụ ahụ ya elego ọma esonyekwa n'otu ndị mmụọ maka na agba emebere ihe a na-akpọ fewel wee sivia wee kewaa nkewa nyara ndị dị ndụ na ndị nwụrụ anwụ so ọma esonye na otu ndị ichie ihe onye a ga-eme ọ dị edband hmm? edband <clears throat> ahụ ọ dị eh, <clears throat> ọ na-agagharị n'ụwa ọ na-agagharị ọ na-akọ ọsọ na the family ọ na-eji ele complain na ana mmụọ na unu mewurie na right unu kwesịrị inye na unu enyere ya na ọ dọrọ mma that complain ahụ ọ na-enye ga-eme ụmụ mmụọ abịa na-akwụ ụlọ ụgwọ maka na ọ na-eweta complain ka mma ga-atụ ndị ma nkụzi mana na nna laik ihe ọmụmatụ ọ bụrụ na gị na mmadụ nwere kesi o ripọtụ kesi na polisi as long as gị na onye ya emebiri udo kesi ka dị on kpụsị ọnụ o jikwa na polisi ndị polisi akpọkọ na fon if care is not taken case nwere ike ije mana ọ bụrụ na jekwuo onye iyi mejọr wee sị ya my brother gịnị ama udo gịnị awụ udo steshọn ọgwa ipo na kesi na ya dozi interested na gị na nwanne ya nwanne ya emegbu udo kesi anwụọ natural death ị nwere idea etu a ka ọ ga-esi wee dị mmụọ a na-ebiri na be nna gị na-enye nsogbu na-asị na akwọrọ ya na-emejọkwara ya ọ na-eje na mmụọ na-akọmplen na-ebute kesi famili ụnụ na mmụọ mbọsị ọhụrụ unu mejọrọ ya wee meta ya obi dị ya mma o wee na nke ọma ọ kwụsị iweta kọmplen na keesi ụnụ ụta a na-agba ụnụ fokon a na-akpọ ụnụ na ihe niile na-ebutere ụnụ nseke because of kọmplen ahụ na-eweta n'afọ ụnụ ọ kwụsị maka na-emego udo gịnị ka m na-achọ ịkọwa nwere ihe ịghọtara ihe a ihe m na-achọ ịkọwara gị bụ ọ bụrụ na ụdị keesi dị etu a dị na be nna gị maka na o nwere onye emejọrọ na-akụ ọta na-emejọrọ ya ọga ọkụ ọsọ gị na-ekpe ekpere na-eme akasta band ọma wọkụ maka na edid n'ime appeasement ọ bụrụ kesi niile ka a na-asị i reject i cast gịnwa na-ege ntị ugbo onye ka ịrụgoro ọrụ ezinụlọ na be nna gị a na-akpọta pastọ nke akwụkwọ six hundred a na-abịa meta ihe na-ebe n'aka na-ebe ọ maka na akpapụbara ọgwụ ogwu ka ọ kparuo ala gịnị ka m na-ekwu maka ya ihe m na-ekwu maka ya bụ na-enwere kesi bụ na a ga-eji ike okwu ọnụ wee kwubi ọ nke a ka anyị na-arụ ọnụ under our administration on Thursdays mana nke bụ kesi na a ga-achụ aja ihe mme ma ọ rụọ ọrụ mmụọ dị iche iche ma ọ mee restitushọn jekwuo ụgwọ unu ji onwe onye unu ji n'ala unu esetụrụọ ya ka onwe udo ka unu nwuo etu a onye batara na ọrụ mmụọ ya na-arụ na tempụl na administreshọn anya gbara mkpị na ka m kwụsị ebe a inwe ha ajụjụ na nkụzi a ma ọ bụ na ị chọrọ ka a gbara gị afa miri emi ma ọ bụ na ị chọrọ ịbịa na tempụl nwa ajụjụ ị nwere sendel m meseji na whatsapp 08005 08057837672 maọbụ 08057837672 maọbụkwanụ 08138243871 ị na-anya na skrin gị na ị na-afụ anyị site n'eziokwu tv maọbụ na YouTube ị ga-afụ fon nọmbas ndị a mkpọrọ agụ ụmụ ụfọdụ isi ndị niile na-esonyere anyị n'oge awa nke eziokwu ndị na-emetụ aka na shia bọtịn ndị na-agwa ndị mmadụ maka administreshọn anyị na ndị enyi temple friends of the temple ya na ndị niile sonyere anyị na aja anyị na-achụ nke ọnwa asị m na aka kaka ya mụrụ na jijija ya mụrụ asị m onye echeche ihe ọjọọ ya mụrụ ya ma onwe ya asị m onye si ihu ji wee dịrị ọ na-adịgbu onye a na ndụ onye si ihu ji wee nọrọ ọ na-anọgbu onye a na ndụ onye si ka o jere ụlọ oji ọjọọ na ọ ya ejelu osi ọnwụ na ejeru onye nwụọ n'ụzọ na ihe nkwuru asị m ihe ọma na-emerụ ndị ọzọ ya mee na bụrụ n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile onye ike niile si na aka ya bịa ka ọ dịkwa echi niile n'oge awa nke eziokwu a sịrị m na ọnwụ na ọnwa egbu oji eji wee chụ àjà na emechaa na ọya ekwu ome udo dịrị ụlọ